AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa amara nke kraịst ka m ji obi ụtọ na-anabata anyị n'ihe omume nke ụbọchị taa gị nwa chineke ọma na-ege ntị ị nọ n'ekpere nwa chineke ọma na-ege ntị ama m na chineke ga na-akwa gị ume kwa ụbọchị kwa ụbọchị ka ị nwee ike na-ekpe ekpere site n'ime ụwa nke anyị nọ n'ime ya ọjọọ ka anyị na-ahụ n'ụbọchị niile ma n'ime ihe ọjọọ a niile anyị na-agbalịkwa na-amasị na chineke na-eme ihe rịba ama n'ime ndụ nke ụmụ ya anyị na-asị otuto nsọpụrụ na ọjija mma dịrị aha nsọ ya kem ji na-anabata anyị n'ihe omume nke ụbọchị taa nke agba nke mbụ nga anyị ga-eleba anya n'ihe gbasara nụ ezinụlọ anyị ezinụlọ bụ ihe Chineke na-etinyeworo site na ogige Iden omee ya ka nwoke na nwaanyị lụkọrịta onwe ha Chineke wee were nwa gọzie ha n'ime nwoke na nwaanyị a ha ga-agbalị nwee ogologo ntachi obi nne na nna na-enweghị ogologo ntachi obi ha mụọ ụmụ ma ọ bụ mụọ nwa ha ga-etinye agwa ọjọọ a n'ime ụmụ ha n'ụbọchị taa anyị chọrọ ileba anya otu nne na nna ga-eji wee zụọ ụmụ ha ka ha wee nwee ogologo ntachi obi ka ha wee mụta ndụ nke Kraịst site onye na-enweghị ogologo ntachi obi agaghị aba n'ime alaeze nke Chineke marakwa na ogologo ntachi obi bụ otu n'ime mkpụrụ nke mmụọ nsọ nke anyị kwesịrị inwe dịka ụmụ Chineke anyị bụ ka anyị leba anya ihe nne anyị ga-eme site na o were anyị anya na nne bụ onye gị nọgide ya na nwata mgbe nna ya ga-apụ ezi ga chọta ihe a ga-eri nne bụ onye ga-anọ metụ nri nke nwata ga-eri nke ezinụlọ ga-eri tupu nwata ahụ etolite bụrụ onye ga na-aga ụlọ akwụkwọ tupu nwata ahụ etolite anyị ga-ama na nne kwesịrị izi nwatakịrị a ihe bara uru ozizi a na-ebidote mgbe nwaanyị a dị ime ọ bụghị mgbe a mụpụtara nwa n'ime afọ ka ị ga na-agwa nwa gị ka ị ga na-akpakwa agwa dị ka nne nke bụ nwa Chineke ị ga na-akpa ezi agwa na-eme ka nwatakịrị a ghọta n'ime afọ na ọ bụ ezi nwatakịrị ka nwatakịrị a ghọta n'ime afọ na nne ya wee ezi mmadụ uri nke ị ga na-agụ ihe niile nke ị ga na-eme ga-eme ka nwatakịrị a too n'ime kraịst mgbe ọ nọ n'ime afọ mgbe ị mụpụtara nwatakịrị a ị ga-emekwa ka nwatakịrị a ghọta na ịhụnanya nke kraịst bụ ihe ga-anọ n'ime obi ya nke bụnụ na nwa na-etolite ọ ga-amasị n'ime ihe ọma na ọkarịchara mma n'ime ụwa anyị nọ n'ime ya na o ụgwọ ọlụ ọbụla nke dịrị onye chọrọnụ ị na-eme ihe ọjọọ ihe ọjọọ enweghị nke buru ibu ma ọ bụ nke dị ntakịrị ihe ọjọọ bụ ihe ọjọọ dịka otu o ji dịkwa ebe ihe ọma nọ anyị ga-agbalị ka ụmụ anyị ghọtasị na ime ihe ọma bụ ihe dị mma and nwatakịrị nke na-eme ihe ọma bụ onye ga-eketanụ alaeze nke Chineke ma na-arịọ gị onye nne gị onye nna mara sị ọ bụrụ sịrị na ezughị nwa gị azụ nwa na-eme isi ike agaghị aba alaeze nke Chineke n'ihi na ihe ọ ga na-eme bụ isi ike ahụ bụ ihe ga na-eduba nwatakịrị ahụ n'ime agwa ọjọọ heta na agwa ọjọọ nke a baa na nke ọzọ ama m na gị onye ọma na-ege ntị na ịbụ ezigbo nne na ịbụ ezigbo nna ị ga-agbalịsi ike n'ime ihe niile ị na-eme gbalịa zụọ nwatakịrị nke Chineke nyere gị site na ụmụ a nke Chineke na-enye anyị bụ ngọzi nye anyị n'ime ịhụnanya ka anyị ga-eji wee were akwụkwọ nsọ chineke zụlite ha marakwa na anyị na-ekwu okwu ihe gbasara nọ ndụmọdụ nke ezinụlọ ọ bụ akwụkwọ nwanne anyị nwaanyị Ellen Goldwhite ka anyị na-agụpụta ihe ndị a ka anyị na-amụta ihe ọma ndị a site nwaanyị a Chineke agọziwo ya o dewo ihe bara uru nye ụmụaka nyekwa ndị ntorobịa nyekwa ndị nne na ndị nna ka anyị baa n'ihe anyị na-ekwu okwu ya n'ụbọchị taa nke gbasaranụ inwe ogologo ntachi obi gbalịa nwee ndidi nwee ogologo ntachi obi n'ihi na mkpụrụ nke mmụọ nsọ a na-ekwu okwu ya ha niile na-alụkọta ọlụ ị ga-agbalị gwa nwata a ka o wee ghọtasị na ihe nne ya chọrọ ka o mee bụ ihe ọ ga-eme mgbe ọ ka bụ nwata n'ime ịgụpụtara ya n'ime akwụkwọ nsọ n'ime ikwu okwu n'ime ịkpa ya n'ime agwa ana m ekwu ndị nne na ndị nna ka anyị na-akpa ihe ndị anyị na-agwa ụmụ anyị n'ime agwa anyị site ha na-ahụ ihe anyị na-eme ha ga-amasịrị na ihe anyị na-eme bụ ihe ọma ọ bụụ anyị na-asị ụmụ anyị nwee ogologo ntachi obi mee nke a mee nke a anyị onwe anyị bụ ndị nne maọbụ ndị nna anyị enweghị ogologo ntachi obi obere ihe ga-emenụ anyị etiwe obere nsogbu maọbụ. bụ ihe mgbagwoju anya nke ga-adabara anyị n'ime ezinụlọ anyị anyị enweghị obi ọjọọ anya ga atụkwasị Chineke ma anyị na-ezi ụmụ anyị ka ha na-agbalị inwe gịnị ogologo ntachi obi mgbe ahụ ọ dị ntakịrị ị ga-eme gịnị ugbu a ị ga-aga ezu ike ma ọ bụ ị ga-ehi ụra ma ọ bụkwanụ irie ehe ma ọ bụkwanụ mụ onwe mbụ nne gị ngụọ akwụkwọ nsọ ka ị wee gee ma mụtakwa ihe ọma ihe ndị a ka anyị ga na-agwa ụmụ anyị kwamgbe kwamgbe ka o wee na-aba ha ntị ka ha wee na-aghọta ịkwesịrị ịmasị na ọ bụ ihe kachasị mkpa ka ị wee zụpụta ha n'ụzọ nke kraịst na ọbụ ihe ọbụla nke ị gwara ha bụ ihe ha ga-eme site ịbụ onyonyo nke ha na-ahụ ka anyị gbalịa na-eme ihe ga na-ewuli mmụọ nke kraịst ka anyị gbalịa na-agwa ụmụ anyị na nrube isi na ige ntị bụ ihe kachasị mma na nwa ọbụla nke na-enwenụ isi ike nke na-azụ azụma nwa ahụ enweghị oke n'ụwa nke na-abịa mgbe kraịst ga-abịa kpọrọ ndị nke ya arịa ekpere m n'ụbọchị taa bụ ka chineke nyere anyị aka gị onye nne gị onye nna ka anyị wee n'ịhụnanya nke kraịst zụlite ụmụ anyị n'ụzọ nke kwesịrị n'aha jizọs amen na-efurikọ omimi ya oke ifufe anyị amataghị ebe o si bịa ebe ọ na-ala onye pụrụ ịkọ banyere oke ọchịchịrị n'ime abalị ma ọ bụ ụzọ nwaanyị dị ime na ọmụmụ nwa oke osimiri nke dị n'ụwa onye pụrụ ịkọ omimi ya oke ifufe anyị amataghị ebe o si bịa ebe ọ na-ala onye pụrụ ịkọbanyere oke ọchịchịrị n'ime abalị ma ọ bụ ụzọ nwaanyị n'ibe. mmadụ ka anyị niile ọbụla Chukwu mere mmadụ anyị niile o nyere gị aka? mbịanụ ka anyị niile o nyere gị ndụ mbịanụ ka anyị niile mma mma mma anyị niile mma bịanụ ka anyị niile si ya mma mma. ka anyị were obi ụtọ kelee ndị Seventh Day Adventist Church Choir ụmụọcha district na-abụ ọma nke ha wetara anyị n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka mara chineke n'ogologo ndụ ka o were chọọ unu mma n'aha jizọs amen gị nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike kụrụ anyị ekwentị na 0706 363 7224 ị ga-anọ nwayọ ma nọkwa ekpere mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ mara na ị nwere ike ige ozioma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ụmụnne jizọs ọzọ n'ụbọchị taa anyị alọghachikwala ịga iru na anyị okwu a mbụ udo anyị kpere chineke nna anyị imeela siesie ọnọdụ banyere anyị ụka site n'okwu biekwa obi anyị na ntị anyị ukwu n'ike ke mmụọ nsọ ka anyị rụtụrụ nwaanyị anyị mba ebighị ebi n'aha jizọs bụ onye nwaanyị amen n'ụbọchị nke taa ana m agwa anyị na o nwere otu onye a na-akpọ Ernest HJST. Ọ bụ onye ụkọ na nzukọ Seventh Day Adventist Church a na-akpọ dị mkpịsị, ma bụrụkwa ode akwụkwọ nke otu na-ahụ maka imeri ihe n'oke n'obodo Amerịka n'oge gara aga ọ bụrụ onye ama ama otu na-ahụ maka nsogbu nke mmanya anwụrụ n'ọgwụ ike na-ebute ọ bụrụla otu ọnọdụ ime ya Ọrụ ha gụnyere atụmatụ otu a ga-esi bilata nsogbu ndị a na-ahụ site n'anwụrụ ike na mmanya na ọgwụ ike dị iche iche. Ha na-akọwasị na ụfọdụ ọrụ ha gụnyere ime ka onye dị otu a nwee ike iri ụfọdụ iri ha ma ọ bụkwa gbaa ụfọdụ ọgwụ nke ga-eme ka ọ rahụ ụra ka ọ ga-ebu mgbe o hichara ụra bilie ya bụrụla onwere n'onwe ya ọtụtụ ihe ndị a ka a na-eme mana ọ na-akọwala adịghị oke ihe nlụpụta a na-ahụ ihe ọ bụkwa ya gwudo ha wuo oge emechaa tụtụrụ ime ụda alaghachi n'ihe ndị nke a ọ dị otu ihe atụ nke mere n'etiti Jizọs na onye isi ile adịghị mma n'akwụkwọ nsọ anyị leba anya la akwụkwọ ozi ọma dịka Mak siri dee ya isi nke ise amaokwu nke anọ ise akwụkwọ nsọ si n'ihi na e werere mkpọrọ ukwu na mkpọrọ kee ya ọtụtụ mgbe wee nyajipụsịa mkpọrọ niile kụjisie mkpọrọ ukwu niile ọ dịghịkwa onye ọbụla ndị ike imeju ya anya mgbe niile abalị n'ehihie ọ na-etikwa mkpu werekwa nkume na-eyigasị onwe ya n'ebe a na elu ozu na n'ugwu ka bụ okwu Chineke onye a isi na-adịghị mma ọ bụ ihe ndị ya ka ọ na-eme ihe dum eji kee ya mkpọrọ niile ka a na-akpọ chen asụsụ oyibo ọ na-agbajipụcha ha niile nke mere na ebe ahụ ọ nọ ọ dịkwughị onye na-aga nso ebe ahụ dị ka onye a ọ bụ ụlọ ọ dịghị mgbanwe siterela ime pụta n'elu ahụ ọ dịghị mgbanwe zuru oke a ga-ahụ n'ebe ndị ya njiri anwụrụ na mmanya mmiri mmiri dị mgbanwe tọrọ atọ bụ mgbanwe na-esitela ime pụta n'elu ahụ mgbanwe ọbụla ha na-eme n'elu ahụ ịbalị ime ahụ agaghị enwe oke ihe ndụpụta mara mma ọtụtụ ime ọ ga-abụ biribiri gaa ọ dịghị ọtụtụ ihe ka ha ga-eme ọ bụ ezie la anyị chọrọ ụlọ ọgwụ na ebe ha a na-agwọ ọrịa dị iche iche ma anyị chọrọ karịa nke a ndị mmadụ chọrọ ka a gwa ha na jizọs na-azọpụta n'ihi na ọ bụ jizọs pụrụ ibe ịgbanwe anyị site n'ime gbanwe echiche anyị gbanwee mmadụ ime anyị gbanwee otu anyị si eche echiche otu anyị si eme ihe mgbanwe ka a ga-esi n'ime pụta n'elu arụ ọbịa bụ mgbanwe nke nwere ike ịnọ ebighị ebi jizọs kraịst bụ onye na-azọpụta ọ pụrụ ịzọpụta gị ugbu a ọ pụrụ ịzọpụta gị na nrịrịa ọ pụrụ ịzọpụta gị na mkpọrọ igwe ndị iche iche ka onye iro na-egwerela tụọ ọghụ n'akụkụ niile ọ pụrụ ịzọpụta gị ịpụla aka ohu ndị iche iche n'aka onye iro ọ pụrụ ime ka ị bụrụ onye nwere onwe gị n'akụkụ niile ndị iche iche dị ka onye a Jizọs na Jizọs zutere ọtụtụ mgbanwe ndị mmadụ na-emela n'elu ahụ tụọ ya mkpọrọ kechie ya mee ọtụtụ ihe ha o nweghị eke nwere nlụpụta mara mma mana mgbe ya na Jizọs zutere onye nwe anyị gbanwere ya sitere ime ime ka mmụọ ọjọọ si n'ime ya bụ ndị kpatara mkpọrọ adịghị nọgide ya eme ka mmụọ ọjọọ pụọ mgbe mmụọ ọjọọ ahụ pụrụ n'ime ya ọ bụrụ onye nwere onwe ya mgbanwe dị iche iche ntọrọ atọ bịara bịa iwere ọnọdụ na onye a ndị mmadụ na-adịghị anọ nso ebe ọ nọ ndị mmadụ ga na-abịaru ya nso ọ nakwaghị enye ha nsogbu ọ nakwaghị amasị ha ọgụ ọ bụ ezi mgbanwe mgbanwe dị otu a ka anyị chọsiri ike taa n'ime ụwa anyị n'ime ndụ anyị ọtụtụ ndị okpukperechi na ọtụtụ ndị ọchịchị na ọtụtụ ndị a maara aha ha mgbanwe anyị chọsiri ike bụ nke jizọs n'onwe ya na-enye mgbe a napụtara ya mgbanwe dị iche ya bịara ọnọdụ ọ chọrọ ka ya soro jizọs kraịst n'ihi na jizọs bụ onye merire ya ndị ya na-emeri ya mmụọ ọjọọ di ya kemgbe ọtụtụ afọ ọ bụ jizọs merire ya mmụọ ọjọọ ndị a n'ihi nke ya na-achọ ka ya sonwe onye nwe anyị ma jizọs gwara ya sila ọ ga-eke ịbara ya uru bụ ma ọ lawala kewe gị gwere ọnụ ya gwawa ndị mmadụ isoro ya gawa agaghị iwecha nhukula ebe ndị ọzọ nọ ebela onwela nhukwu ka jizọs ya ga-ewere nhuku a mee ka ndị ọzọ mara nwoke ahụ bụrụ onye ozi ọma onye na-agwara ndị mmadụ ka ha nabata kraịst ka azọpụta ha n'ihi na ya onwe ya aghọọla onye azọpụtara mgbe ndị mmadụ na-ahụ mgbanwe n'ime ya na-ahụ okwu ọnụ ya na-ahụ otu o si na-eche echiche hụ na ịbụ mmadụ alọghachiwola ebe ọ nọ ọ dịkwaghị eme ihe ike e dịkwaghị alụ ọgụ e dịkwaghị egbu ndị mmadụ ha akọta n'ezie na mgbanwe dị iche ewerela ọnọdụ n'ime ya ha esonwa ihe ọ na-ekwu ọtụtụ n'ime ndị mmadụ ndị nabatara jizọs ọtụtụ oge ndị dịrịla ihu ọtụtụ n'imewe asa ajụ ahụ n'otu n'otu ụfọdụ n'ime ha na ọtụtụ n'ime ha bọrọ site na ọgbụgba àmà nke nwoke a ọ dị mkpa ka anyị bụrụ ọ bụrụ na onye nwe anyị emeworo anyị ihe ọma n'ime ndụ anyị ọ bụrụ na azọpụtawa anyị ebumnobi onye nwe anyị bụkwa ka esi tekwala aka anyị mee ka ndị ọzọ bụrụ ndị azọpụta ị pụrụ ịbụ onye ozi ọma ị ga-ịgwa ndị ọzọ ihe ọma nke onye nwe anyị jizọs lemelara gị ọ dị mkpa dị ọ dịghị ihe ọma ka onye nwe anyị lemere ime ndụ gị ọ dịghị mgbanwe nke lee hụtara n'ime ndụ gị ọ bụrụ bụrụla jizọs agbanweela gị mee gị gaa abụrụ onye dị iche ị kwesịrị ime ka ndị ọzọ nwee nhụkụ nke hụ onye nwe anyị mere gị site n'iji ihe gbasara jizọs mee ka ndị ọzọ mara ma ọ bụrụla agbanwebekwa na oghe ohere nke mgbanwe ka fọrọ n'ihi na oge mara ka onye nwe anyị aka mechibeghị bịakwute jizọs anọla ọdọ n'akwụkwọ ya ka o ziri anyị ụzọ taa ka ọ na-eguzo n'ọnụ ụzọ na-akpọghị tụ onye kwere n'ebi ya bịakwute ya etekwala nchịchị mgbanwe ahụ ya onwe ya na-enye ga-ewere ọnọdụ n'ime ndụ abụghịdo ka ụwa si agbanwe ọ dịghị mgbanwe ụwa na-enwe n'ihi na mgbanwe ka ha anaghị atọ atọ n'ihi na ha nweghị mgbanwe n'ime onwe ha ga-enye mmadụ ọ gwụla chineke bụ onye na-agbanwe mmadụ bụ onye na-eme ka anyị bụrụ ndị nwere onwe anyị ọ dị mkpa dị ka anyị bụrụ ndị onye nwe anyị ga ụgha ka anyị bụrụ ndị onye nwe anyị ga-asasị ka anyị bụrụ ndị onye nwe anyị ga-eme ka anyị bụrụ nke ya otu udo ya ga-enwe ọnọdụ n'ime anyị mgbe a chụrụ mmụọ ọjọọ n'ime nwoke ahụ udo dị iche bịara were ọnọdụ n'ime ya n'ihi na mgbanwe ntọrọ atọ esiwola ime ya pụtala elu arụ ọ dị mkpa ka anyị bịakwute onye nwe anyị onye pụrụ ịgbanwe anyị site ime pụta na arụ ka onye nwaanyị mere meere anyị amara anyị bụrụ ndị ga-eguzosi ike bịakwute ya na okwukwe otu mgbanwe naanị ya onwe ya na-enye ga-abụ oke anyị ya esitekwala aka anyị ndị ọzọ abụrụ ndị e nwegara ndị agbanwe iketa ndụ ebighị ebi n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị imela imeela onye mgbasa ozi ii nwe aka mma n'ozi ọma nke pụrụ iche nke iwetara anyị n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka mara chineke udo ya na ịhụnanya ya ka o were chọọ gị na ezinụlọ gị mma n'aha jizọs amen gị onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ ajụjụ nke na agbagojugị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 3637224 gị nwa Chineke ọma na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at gmail dot com ma awrnigeria at yahoo dot com at gmail dot com ma awrnigeria at Gịnwa gị nwa chineke ọma na-eke ntị mara na ị nwere ike ige ozioma nke taa na www.awr.org ka itinye asụsụ igbo www.awr.org chekwụta itinye asụsụ igbo ka mara chineke bara anyị niile ụba n'aha jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo